ihe m chọrọ ime ee ọ ga-ewepụ ya ọ ga-ewepụ ya nke ịtọ inwekwara obi mmadụ ee ị chọrọ igbu nwa ka ịchọ imebisi akpa nwa ya ama m na iwepụ n'ime ọzọ nke atọ nke atọ ka m na-agwa gị hmm. ihe mere m ya gịnị na-eme dị n'ezinụlọ ee chineke biko nyere na anyị aka ee gịnị na-eme ịmakwana mmadụ niile amụ n'ezinụlọ o nwere chọrọ ịbara onwe ya uru lụta nọ alụmalụ chọrọ ego alụm chọrọ ego onye nwaanyị ọbụla ka na agbago di ya na nwa chọrọ ego ka m nwegoro ka wee gwọọ ya ka m ka e bidokwa ka anyị eme na mbụ na-akọ m akọ m akọ mpa na mma a na-ekwu ezigbo okwu ebe a ụnụ unu a na-akọ ihe na-agba ka moto ee na-ekwugodo ihe otu a ga-esi mee ka papa ka anyị mara ihe na-eme papa o ji eme e, akpa ụda agwọ na akpa a na-akọ akụkọ onye nke a na-akọ nweghị ihe ga-emekata ka obi ya tụgharịa oge ga ihe ahụ ọ si na ọ ga-eme ya bụ ife na-atụ m egwu nsogbu adịrọ aghọtara m ihe na-ekwu mana ee mama kedu ebe akwụkwọ akụnụba nna anyị dị dịka nne ị kwesịrị idu ụmụ gị ụzọ maka na ife dị gị gwara m na nlọ bụ ife na-atụ ụjọ bụ ife na-eme ka arụ mmadụ ma jijiji wekwalụ na ego niile ahụ unu ma na ya ma ụlọ ya ife niile unu le welu na ya ka unu jee nye ndị ụmụaka na-enwero nne na nna A sị gị omemmekwanụ maka na ife a bụ ife ọgwanụ m tupu ọ nwụọ marakwana ihe o ji ndị ya eme oge adịrọkwanụ kana hapụkwana ego a ka ọ jụọ ya hapụ ego a ka o jụọ ya ụmụ ọrụ m chọrọ ịrụ n'ego a achọrọ m ịrụ ọrụ n'ego akpọgo m onye amụma ga-abịa rụọ ọrụ n'ebe eniri nna gị kechie mmụọ ya kechikwa anya wepụ anya na ezinụlọ a na-ahụ Josef ọrụ ọrụ ọgịnị biko Tozuko o chee ka m na nwanne gị nwaanyị kpaa biko eh? unu kpabakwa ahụ mana ihe mma ihe ọbụla ọ sọrọ unu na-akpa ihe nwekwana ihe ọbụla ga-eme gị isi na ego e, a na ihe a chọrọ ire na anyị erezi ya ego anyị ekezi achọkwa m ụda aka a akwadogokwa m ebe m na-aga agwago m akpọgo m onye e, emere m akwụkwọ ịpụ obodo oyibo ọ gị rọba nrọ ihe mmakwa bụ na Jide Ghana na be m ma nganwube gị ọzọ ma nganwube gị ọzọ nga ụmụ gị na nwunye gaa na-akpali m ma nganwube were aka gị gaa na be were aka gị kọwaa alụfa biko ekene ka eduzi ụdị egwuregwu dị ya gị na onye na-egwu egwu